timoti nke abụọ isi nke anọ ana m agwasị gị ike n'iru chineke na kraịst jizọs onye gaje ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe ewerekwa m ngosi ya na eze ya si gị kwụsa okwu ya tụkwasị uche n'ọlụ gị n'oge kwesịrị ma ọ bụ n'oge na-ekwesịghị tụ mmadụ mee ha n'anya baa mba rịọ arịrịọ n'ogologo ntachi obi niile na ozizi niile n'ihi na oge ga-adị mgbe ha agaghị anagide ozizi ahụ nke na-enye ezi ndụ kama ebe ha were ntị na-akọ ọkọ ha ga-ekpokwasị ndị ozizi nye onwe ha dị ka agụ ihe ọjọọ nke aka ha si dị ha ga-echigharịkwa ntị ha ka ha ghara ịnụ eziokwu ma ha ga-ejehie ṅaa ntị akụkọ iro ma gị onwe gị na-enwe anya udo n'ihe niile hụjuo anya lụọ ọrụ nke onye na-ezisa ozi ọma jezu ozi gị n'ihi na a na-awụsị m ugbu a dịka àjà ihe ọṅụṅụ oge m eruokwa agbasiwo m mgba ọma ahụ agbasiwo m ọsọ ahụ edebeziwo m okwukwe ahụ nke fọdụrụ bụ na edebeworo m okpueze nke ezi omume ahụ nke onye nwe anyị bụ onye ezi omume n'ikpe ikpe ga-enyeghachi m n'ụbọchị ahụ ma ọ bụghị naanị mụ onwe m kama ọ ga-enyeghachikwa ndị niile hụworo ngosi ya n'anya were ịnụ ọkụ n'obi bịakwute m ọsọ ọsọ n'ihi Dimas rapụrụ naanị m ebe ọ hụrụ oge dị ugbu a n'anya o wee gaa Tesalonaika kresens gara Galatia Titus gara Dalmatia naanị Luk nọnyere m Kurumak duru ya ka o soo gị onwe gị bịa n'ihi na ọ bụ onye baara m n'ihe ijere m ozi ma ezigara m na n'efesọs uwe na-achụ oyi nke m rapụrụ na tras n'aka kapọs weta ya mgbe ị ga-abịa ya na akwụkwọ niile ma nke kachasịnụ weta akwụkwọ pachment niile Alexander onye na-akpụ ọla mere m ọtụtụ ihe ọjọọ onye nwanyị ga-enyeghachi ya ihe dịka ọrụ ya niile si dị gị onwe gị na-echekwa onye ahụ nche n'ihi na o guzogidere okwu anyị nke ukwuu na ngọpụ m mbụ ọ dịghị onye ọbụla nọ n'akụkụ m kama mmadụ niile rapụrụ naanị m ka a ghara ịgụ ya n'isi ya ma onye nwe guzoro m nso wee mee ka m dị ike ka e wee were ọnụ m kwusazue nkwusa ahụ ka ndị mba ọzọ niile wee nụkwa ewee dọpụta m n'ọnụ ọdụm onye nwe ga-adọpụta m n'ajọ ọrụ niile ọbụla ọ ga-azọpụtakwa m ka m bata n'ala eze ya dị n'eluigwe onye otuto dịrị ruo mgbe niile ebighị ebi amen kelee priska na akwila na ezinụlọ onisiforos erastus nọgidere na kọrint ma arapụrụ m trofimios n'ime militọs arụ adịghị ya ike were ịnụ ọkụ n'obi bịa tutu mgbe oyi erue yubulos na-ekele gị ya na pudins na linus na klodia na ụmụnna anyị niile ka onye nwe anyị nọnyere mmụọ nke gị ka amara dịnyere unu